AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa mara na echi gara aga anyị nọ na-eleba anya n'izu a n'ihe gbasara ahụike anyị otu anyị ga-esi wee mee ihe ga-enyere ahụike anyị aka echi gara aga anyị kwuru okwu banyere ikuku good air otu anyị ga-esi wee teta n'ụtụtụ wee bụrụ onye ga ekuba ikuku ọma n'ime arụ anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị ama m n'imewo ihe ọma mgbe ị tetara n'ụtụtụ na ekuba ikuku nke dị mma ma na-arịọ n'ụbọchị taa na anyị ga-eleba anya na mmiri bụ ndụ n'ezie onye kụrụ ikuku ọma ọ dị mkpa ka ị ṅụọ mmiri n'isi ụtụtụ mgbe anyị na-eteta mara ọdịmkpa ọ dị n'ịṅụ kọpụ mmiri abụọ n'isi ụtụtụ mgbe anyị kụrụ ikuku nke dị mma ma anyị teta n'ọra ezi nwa chineke na-ege ntị mara na ọ ga-enye aka mee ka arụ anyị wee dịrị jim wee nye aka ka ime arụ anyị ime afọ anyị ka ihe niile wee garịa nke ọma dịka onye he n'ụra teta mana asị ịma n'ụbọchị niile mara na anyị kwesịrị na-aṅụ kọpụ mmiri isii ruo asatọ n'ụbọchị niile nke ndụ anyị bụ ma n'isi ụtụtụ ọ dị mkpa ka anyị ṅụọ sọsọ kọpụ mmiri abụọ ọ ga-enye aka mee ka ahụ anyị dị jim ma nyekwara aka mee ka ihe niile dị n'ime arụ anyị ka anyị ji raa nrọ n'abalị ka o wee dị mma ma na-arịọgo yọma na-ege ntị tupu anyị ṅụchara kọpụ mmiri abụọ ọ ga-adị mma ka anyị baa n'ebe anyị na-asa arụ wee were mmiri saa arụ anyị n'ezie anyị ga-aghọtasị na ugbu a were mmiri oyi mmiri ọbụla nọ n'ime ụlọ gị a ga-akpọ room temperature water were ya saa arụ ọ ga-enyere gị aka wee mee ka elu arụ anyị na-adị mma n'ile anya ezinwa chineke ọma na-ege ntị mara na ọ bụrụ na ị nwere oyi tupu gị ra ụra n'abalị mgbe ị tetara n'ụtụtụ gbalịa ka ume nkeji iri ọ ga-enyere gị aka ịkụchi ume a gị were kọpụ mmiri na abụ wee ṅụa ọ ga-enye aka wepụ oyi a nke dị gị n'ime arụ gị bịa saa arụ gị ama m na chineke ga-enyere anyị aka ka anyị wee na-eme ihe dị mma na-eleta arụ anyị otu anyị si na-elekọta onwe anyị arụ anyị bụ ụlọ nsọ nke chineke chineke ga na-agba anyị ume n'aha jizọs amen ohere ọma kelee onye nyere anyị ndụmọdụ nke ahụike nke ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen nwa chineke ọma na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail ọ bụrụ na ị chọrọ ige ozizioma nke taa gee ya na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụọ mma abụ nke pụrụ iche ma deredu mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ jehova obi gị niile na nghọta gị adaberekwala na nghọta niile gọzie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya Lord, for thee to be called. I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. forgive us, Lord. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Forgive. Ka anyị were ohere ọma kelee ndị seventh day adventist church choir gariki abuja na abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche haleluya chineke onye kere mmadụ imeela ikere mmadụ mara mmadụ karịa ka mmadụ mara onwe ya ya mere m ji na-arịọ mmetụta gị n'ụzọ pụrụ iche site n'okwu ọnụ gị ugbu a zite ntute n'obi mmadụ niile dịka okwu gị na-ada dịka igirigi oge awa riwe otuto na n'aha jizọs amen ka anyị tụrụ uche n'isiokwu mkpọkwasịrị obi mmadụ obi mmadụ obi mmadụ chineke kechara mmadụ n'ihi obi ọjọọ mmadụ ya ewute chineke na ya kere mmadụ ka anyị nwere ihe ọgụ anyị na-akwụkwọ jeremaya isi iri na asaa amaokwu nke itoolu ebe ahụ si na obi dị aghọ karịa ihe niile ị na-adịghị ngwọta ka ọ bụkwa <laughs> onye ga-amara ya naanị chineke maara obi niile naanị chineke maara obi akwụkwọ nsọ jiri obi kọwaa mmadụ obibi ndụ anyị na onye anyị bụ ị ga-amara otu mmadụ si biri mara mmadụ site n'obi ya ị ga-amara okwu ọnụ mmadụ ị ga-amara mmadụ site n'okwu ọnụ ya obi anyị dị njọ site n'afọ nne anyị n'ihi na akwụkwọ mere ka anyị mara na a mụrụ anyị site n'ime mmehie a tụkwara ime anyị na mmehie amụọkwa anyị n'ụwa mmehie aha obi mmadụ obi mmadụ ajọ omume niile nọ n'ala ala obi igbu mmadụ niile na-esi n'obi ya pụta. arụrụ anyị niile na-esi n'obi apụta nkata ọjọọ niile a na-akpakpa na-esi n'obi apụta ngwale elu n'otu obi ahụ ka ife chineke na-esikwa n'obi apụta ibuli aha nsọ ya elu na-esikwa n'ime obi apụta inye ya ekele ụtụtụ n'abalị na-esikwa n'obi apụta ewu abụọma isi iri ise na otu amaokwu nke ise david tiri mkpu ebe ahụ n'ihi obi ọjọọ nke ọ hụtara n'ime onwe ya ya sị chineke lee na ajọ omume ka amụtaworo m ọ bụkwa na mmehie ka nne m tụrụ ime m anyị pụrụ isoro ya taa tiwa mkpu na-echetara chineke kwa ụbọchị si chineke leenu na ajọ omume ka a tụrụ ime anyị na mmehie ka a mụrụ anyị ka ọ ịgụrụ anyị iwu mgbe ọbụla na-ahụta ihe na-adịghị mma n'obi anyị ee chineke na onwe ya o wutere ya obi mmadụ tinyere chineke na mwute na ihe niile jehova kere ọ bụrụ na ị gụọ na akwụkwọ jenesis isi isii okwu nke ise ị ga-ahụ na jehova wee hụ na ọ bụ ihe ọjọọ na ihe ọjọọ nke mmadụ riri nne n'ụwa akwụkwọ nsọ si na chineke chegharịrị na ya kere mmadụ obi ọjọọ mmadụ ogologo ụbọchị niile ya ewute onye kere mmadụ na ekere mmadụ olee ụzọ a ga-ejikwana gbanwee obi ọjọọ anyị anyị ga-anọgide n'obi ọjọọ ee anyị chọrọ mgbanwe nke obi jizọs na-akpọ anyị oku na akwụkwọ ilu isi iri abụọ na atọ amaokwu nke iri abụọ na isii jizọs na-akpọ anyị nwa m nye m obi gị ka ụzọ m tọọkwa anya gị abụọ ụtọ nwa m nye m obi gị ka jizọs na-arịọ gị ka ụzọ m tọọkwa anya gị abụọ ụtọ chineke pụrụ ime ihe niile site n'obi anyị ya mere o ji na-arịọ anyị mkpụrụ obi anyị nwa m nye m obi gị ka ụzọ m tọọ gị ụtọ nwa m nye m obi gị apụrụ m ime ihe niile akwụzi kel isi nri na otu amaokwu nke iri na itoolu jizọs na-ekwe anyị nkwa na a ga-enye anyị obi ọhụrụ ọ bụkwa mmụọ ọhụụ ka anyị ga-etinye n'ime anyị ọ ga ewezugakwa obi nkume na arụ anyị nyekwa anyị obi anụ arụ ele gị ịdị na njikere ịnabata ya ịdị na njikere inye jizọs obi gị ka ọ nara gị obi nke mmehie n'ihi na ọ bụghị gị kpatara ọ bụghị m kpatara atụrụ ime anyị n'ime mmehie mmụọ anyị n'ụwa mmehie ị dị na njikere ịza oku a jizọs na-akpọ anyị nye m obi gị obi nkume nke na-ebute ibu mmadụ obi nkume nke na-ebute oke akpọmasị obi nkume nke na-ebute enweghị mgbaghara ma ọlị obi nkume nke na-ebute isi ike ị dị na njikere ịza ọkpụkpọ oku a ọ bụrụ na ị dị na njikere jeremaya isi iri abụọ na anọ amaokwu nke asaa asị na ya ga-enyekwa anyị obi ịmara ya ọ ga-enye anyị obi ịmara ya ọ bụrụ na ị nata jehova obi ịmara ya ihe ga-amalite ịgbanwe n'obi anyị ọ bụrụ na anata jehova obi mara ya anyị na chineke ga-abụ otu ndị o kwekwara anyị nkwa na akwụkwọ jeremaya na ya ga-abụkwara anyị chineke n'ihi na ya ga-eji obi anyị niile ya ga-eji obi anyị niile mee ka anyị rapara n'arụ ya anyị na ya bụrụ otu ndị ọ bụrụ na anyị na chineke bụ otu ndị ihe niile anyị ga na-eche bụ ihe ga-eme chineke obi ụtọ ee echefukwala na anyị kwuru na ngọzi na-adịrị ndị dị ọcha n'obi n'ihi na ndị ahụ ga-ahụ chineke ọ bụkwa otu obi ha mee ka obi gị dị ọcha mee ka obi gị dị ọcha ndị hibru isi iri ya mokwu nke iri abụọ na abụọ sị ka anyị were eziokwu bịaruo nso n'ime nkwezu nke okwukwe bụrụkwa ndị wụrụ ọbara n'obi anyị pụọ na ajọ akọ na uche mee ka ọbara jizọs fesasịa gị n'obi ka anyị pụọ na ajọ akọ na uche mee ka anyị bụrụ ndị a sachakwara na arụ anyị na mmiri dị ọcha obi ọhụrụ na-achọsi chineke ike obi ọhụrụ na-echere chineke obi ọhụrụ na-enwe ọṅụ n'ime onwe ya mgbe ọbụla obi ọhụrụ na-erubere chineke isi obi ọhụrụ anaghị atụkwasị obi na ihe ọzọ ma ọ bụghị naanị chineke obi ọhụrụ ga-ekwupụta n'ike chineke naanị gị ka ntụkwasị obi m niile ọ dịghị ihe ọzọ ga-atụkwasị obi mgbe ị na-ekwe ịza chineke oku a mgbe ị na-ekwe ịhọrọ iwere obi gị nye ya arịọ m ka chineke nara anyị obi nke mmehie nye anyị obi ịmara ya nye anyị obi ọhụrụ tinye mmụọ ya n'ime anyị wezụgakwa anyị obi nkume nye anyị obi nke anụ arụ site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi jizọs bụ ike karịrị ike niile kwere na chineke onye ọma m na-ege ntị ka ị mara na chineke ga-enye gị ike nke ị ga-eji wee gbaa ọsọ eluigwe n'ime ụwa mụ na gị nọ chineke ga-agba gị ume chineke ga-agba m ume ka anyị wee kwere n'ime chineke ka anyị atụla ụjọ n'ihe ọbụla na-eme na gburugburu ebe anyị bi ka anyị atụla ụjọ n'ihe ọbụla na-eme n'ebe anyị na-arụ ọrụ mara na ike chineke bụ ike karịrị ike niile ọ ga-enyere anyị aka ka anyị wee bụrụ ndị nwere mmeri n'ime ụwa nke a anyị ekelela nwanne anyị nwaanyị kwin Grace Okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka Chineke gbaa ya ume n'ihe ọ bụla nke ọ na-eme gị ma na ezinụlọ gị enyi ọma m na-ege ntị chekụtakwa na abụ ọma nke anyị nụrụ taa na-asị ka mụ na gị tụkwasị Jehova obi anyị niile ọ ga-enyere anyị aka n'ime ndụ anyị ka Chineke dozie okwu ya ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at com awrnigeria at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 63 7224. mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo